nwanyị bụ nọọsụ n'ụlọ ọgwụ. Nwanne m nwanyị bụ nọọsụ n'ụlọ ọgwụ. My sister is a nurse in a hospital.